oge na-abịa mgbe chineke ga-ekpe elu ụwa dum mmadụ bụ ikpe ọ na-ahụ ihe niile n'ebe niile ọ maara ndị ahụ ndị na-ege ntị n'okwu ya ọ maara ndị ahụ bụ ndị na-ara jizọs chineke zitere jizọs n'ụwa nke a ka o wee nwa n'ihi anyị jizọs nwụrụ ka o wee napụta anyị n'aka mmehie anyị niile ọ kwụrụ ụgwọ dị ukwuu ka o wee gbapụta anyị ọ chọrọ ka anyị si na mmehie anyị chegharịa soro naanị ya nke a gosiri anyị otu ịhụnanya chineke si dị ukwuu n'ebe anyị nọ ọ chọrọ ka mmadụ niile nara jizọs iwe ya dị ọkụ nke ukwuu na arụ ndị niile ndị na-anaraghị jizọs ndị ahụ na-anaraghị jizọs ga-anata amamikpe dị ukwuu mgbe ụbọchị ikpe ahụ ruru mgbe ahụ oge agaghị adịkwa ọzọ nhụju anya dị ukwuu na oke ibe akwa ga-adị ugbu a ka o kwesịrị ka onye ọbụla jikere n'ihi ụbọchị ikpe ahụ ị mataghị ụbọchị ọnwụ ga-abịakwasị gị mgbe ahụ ohere niile ị nwere ga-efunarị gị chineke chọrọ ka ị nara jizọs ugbu a ka i wee ghara ịba n'ọkụ ebighị ebi ahụ ọ dịbeghị mgbe ọnwụ bịaruru gị nso eleghị anya ịnọ n'oke ọrịa eleghị anya agwọtara gị eleghị anya moto nke nọ n'ime ya kụkasịrị n'ụzọ ma ịnwụghị chineke napụtara ndụ gị ị jụkwara onwe gị ajụjụ ihe mere ịnwụ gị ọ bụ n'ihi na chineke chọrọ ka onye gị ohere ọzọ ka ị nara jizọs ịhụnanya ya dị ukwuu ị ga-arapụkwa Chineke ọzọ ọ na-akpọ gị ugbu a ka ị wee nara Jizọs dịka onye nzọpụta gị ọ na-akpọ gị ugbu a ka ị rapụ ụzọ jọọ gị ndị enyi m ana m arịọ unu ka unu wee bịakute Jizọs taa olusi n'igwe na-ada olusi n'igwe na-ada chegharịa ndị nwụrụ na njọ olusi n'igwe na-ada chegharịa ndị nwụrụ na njọ ọmara mma ọmara mma olusi ada chegharịa ndị nwụrụ na njọ ọ ọ ọ olusi n'igwe na-ada chegharịa ndị nwụrụ na njọ Sim.